you all have heard about us certain people. We come from the east, descendants of the three wise men, land of the rising sun, industrious sons and daughters. Anyị bụ Igbo, mee We are peaceful people.

igbo nwelu mmadụ n'ụlọ anyị nwelu mmadụ n'obu ife ji mala igbo erika anyị nwere ebu nwee mbụ igbo na-agụ akwụkwọ azụ afịa n'ọlụ aka anyị na-ebe a n'ibu obodo mana anyị duru sime ka anyị si ebe ka ekwesị abụ ọnụ ma anyị nchapụ n'ofu anyị ekunie anyị ekunie ebube agụ na-eje agụ ịgba ndị eze m ịgba ndị Central America na Asia